Luk isi nke iri na asaa o wesị ndị na-eso ụzọ ya ọ bụ ihe na-aghaghị ime na ihe dị iche iche na-eme ka mmadụ maa n'ọnya ga-abịa ma ahụhụ ga-adịrị onye ahụ nke ha na-esite n'aka ya bịa ọ ga-abara ya ri uru ma akwụba ya nkume igwe nri n'olu tụbakwa ya n'oké osimiri karị na ọ ga-eme ka otu onye n'ime ndị nta ndị a maa n'ọnya n'eze na onwe unu ọ bụrụ na nwanna gị emehie bara ya mba ọ bụrụkwa na o chegharịa gbaghara ya ọ bụrụkwa na o meghere megide gị ugbo asaa n'otu ụbọchị wee chigharịa ọzọ n'ebe ị nọ ugbo asaa sị echegharị m ị ga-agbaghara ya ndị ozi ya wee sị onye nwe anyị tụkwasịrị anyị okwukwe onye nwe anyị wee sị ọ bụrụ na unu nwere okwukwe dịka mkpụrụ mọstad unu ga-asị osisi sikamain nke a ka eropụ gị kụkwa gị n'oké osimiri ọ ga-aṅakwa unu ntị ma onye n'etiti unu asị na o nwere oru nke na-arụ ọrụ ubi ma ọ bụ nke na-azụ atụrụ ga-asị ya mgbe o si n'ubi bata n'ụlọ bịa ngwa ngwa nọdụ na nri nke na-agaghị asịkwa ya kama nke ahụ dozie ihe m ga-eri na nri anyasị kekwaa ihe okike n'ukwu gị na-ejere m ozi ruo mgbe m risịrị nwụkwa ma emesịa gị onwe gị ga-eri nwụkwa o nwere ekele n'ebe oru ahụ nọ n'ihi na o mere ihe akaworo aka otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-emesi ihe niile aka akaworo aka nye unu sịnụ anyị bụ oru ndị na-abaghị n'ihe anyị emewo ihe anyị ji ụgwọ ime o rue mgbe ha na-aga na Jerusalem na ya onwe ya na-agabiga n'etiti Samaria na Galili mgbe ọ na-aba n'otu obodo nta ndị ikom iri bụ ndị ekpenta wee zute ya ndị guzoro n'ebe dị anya ha wee welie olu ha elu sị Jizọs nna meere anyị ebere mgbe ọ hụrụ ha ọ wee sị ha gaanụ were onwe unu gosi ndị nchụàjà! o wee rue mgbe ha na-aga na emere ka arụ ha dị ọcha ma otu onye n'etiti ha mgbe ọ hụrụ na emere ka arụ dị ya ike ọ laghachi were oke olu na-enye Chineke otuto o wee daa kpuchie iru ya n'ala n'ụkwụ ya na-ekele ya onye ahụ bụkwa onye Sameria ma Jizọs zara sị emeghị ka arụ ndị ikom iri ahụ dị ọcha ma olee ebe iteghete fọdụrụ nọ ahụghị ndị laghachiri inye Chineke otuto ma ọ bụghị onye ala ọzọ a o wee sị ya bilie gaa nke gị okwukwe gị azọpụtawo gị ma mgbe ndị Farisii jụrụ ya mgbe alaeze Chineke ga-abịa ọ zara ha sị alaeze Chineke adịghị abịa mgbe mmadụ na-eche nche ha agaghị asịkwa lee n'ebe a ma ọ bụ n'ebe ahụ n'ihi na lee alaeze Chineke dị n'etiti unu o wee sị ndị na-eso ụzọ ya ụbọchị ga-abịa mgbe agụụ ihu otu n'ime ụbọchị nwa nke mmadụ ga aga unu ma unu agaghị ahụ ya ha ga-asịkwa unu lee n'ebe ahụ lee n'ebe a unu ejela unu esokwala ha n'ihi na dịka amụma mgbe ọ na-egbu amụma site n'otu akụkụ n'okpuru eluigwe ọ na-enwu ruo akụkụ ọzọ n'okpuru eluigwe otu a ka nwa nke mmadụ ga-adị n'ụbọchị ya ma ọ ghaghị ibu ụzọ hụ ọtụtụ ahụhụ aghaghịkwa ịjụ ya site n'ọgbọ a ma dịka emere n'ụbọchị noa otu a ka ọ ga-adịkwa n'ụbọchị nwa nke mmadụ ha na-eri ihe ha na-aṅụ ihe ọṅụṅụ ha na-alụ nwunye a na-enye ha n'ọlụlụ di ruo ụbọchị Noa batara n'ụgbọ ya oke iju mmiri ahụ wee bịa laa ha niile n'iyi otu ahụ dịka emere n'ụbọchị Lọt ha na-eri ihe ha na-aṅụ ihe ọṅụṅụ ha na-azụ ha na-ere ha na-akụ ihe n'ubi ha na-ewu ụlọ ma n'ụbọchị Lọt si na Sodom pụta ọkụ na brimstone si n'elu igwe zoo wee laa ha niile n'iyi n'otu aka ahụ ka ọ ga-adị n'ụbọchị a ga-ekpughe nwa nke mmadụ n'ụbọchị ahụ onye ga-anọ n'elu ụlọ ma ihe ya dị n'ime ụlọ ya ghara ịrịdata ịkwapụ ha otu ahụ onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi chetanụ nwunye lọ onye ọbụla nke ga-achọ ụzọ ịzụtara onwe ya ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya ga-eme ya ka ọ dị ndụ asị m unu n'abalị ahụ mmadụ abụọ ga-adị n'elu otu ihe ndina a ga-ewere otu n'ime ha rapụ ibe ya ndị inyom abụọ ga na-egwekọ nri n'otu ebe a ga-ewere otu n'ime ha ma a ga-arapụ ibe ya mmadụ abụọ ga-anọkwa n'ubi a ga-ewere otu rapụkwa ibe ya ha wee zaa sị ya olee ebe onye nwe anyị ọ sị ha ebe ozu dị n'ebe ahụ ka udele ga-ezukọkwa